Friday, nọvemba 18 2022 ka o ruo n'abalị egesa azụ nọ na ikorodu lagos steeti wee nabata ofu nwoke a na-akpọ alfa sule ka o bu one anọ dị 46 years na meshinie aha ya bụ nwanyị bụ muniat ha wee jezie enye ha rum ha wee baa n'abalị fraịde afọ o ruzie n'ụtụtụzi oge manija nke ges haus a na-agagharịzi na rum ka o mee inspekshọn as usual ọ gafetazie na one room wee fụzie ebe muniat tọgbọ na na ya bụ ụnọ ahụ a na-asịzi oge muniat bata na ya bụ guest na ebuye na mechin anọ mmadụ buye and onye ahụ buye bụ alfa sule a na-asị ebee ka alfa sule bubatazie nwaanyị ahụ na guest house nọ and ya bụ nwaanyị abụrụgo onye nke nwụrụ anwụ oge afọrọ nwaanyị enunwa n'ime ya bụ hotel room ụfụfụ dị ya n'ọnụ ka ọ nọ na fom mana enweghịzi ebe alfa ya na ya si wee bata n'ime ya bụ guest house nọzi ka ajụzie alfa onye enunwa gị na ya so wee bata na guest house ọ gịnị meziri o ji wee bụrụ onye nwụrụ anwụ oge alfa gburu onye enunwa n'ime guest ọ hapụzi ya meshin ya wee gbawara ọsọ wee ruo kịta aka na-achọgharị alfa oge maneja gesa azụ fụziri na muniat bụ onye nwụrụ na one of the rooms o were fon ya wee kpọọ police public relations ofisa nke ikorodu divishọn bụ benjamin hundeyin si ya na nekwa ihe anyị na-afụ na gesa anyị na gị biko na gị bịa ka unu jiri anya unu wee fụ ya bụ ihe ndị polis wee rutezie na ya bụ guest house wee bụ na ọ bụ eziokwu na muniat bụ onye nwụrụ anwụ ha jụbazie kedụkwana onye ya na ya so wee bata na ya bụ hotel o wee bụ na ọ bụ alfa sule mana enweghị ebe afọzi ya bụ alfa sule ndị uwe ojii wee buruzie ozu muniat wee jebezie na ikorodu general hospital ka ejezie na mọchụarị ha tinye ya wee na-eche mgbe a ga-emezie ọtọpsi ka e wee chọpụta ihe alfa ji wee gbuo ya bụ muniat ha nọzi maneja nke ya bụ guest house wee na-enyere ndị uwe ojii aka ka a marụ ka a ga-esi wee chọpụta ebe a ga-enweta ya bụ alfa sule ka o wee kwuzienu ka ya na muniat si wee mee ma ọ bụ enwe ihe sere ha na-abụ n'etiti abalị wee rụzie nke muniat ịnwụzi anwụ ndị uwe ojii ewelugo ya bụ ozi wee jebezie na homicide unit nke steeti criminal investigation department nke ikorodu lagos ka ya bụ okwu nọrụzie ebe ahụ ka e na-emekwazi investigeshon ha na-eme n'ịchọpụta ka ha ga-esi wee nweta ya bụ alfa sule